to my channel my name is Tessie today video my friends challenged me because after my my first Igbo video that I made on my channel so my friends challenged me that uh, they want to see me do another video where I'm speaking my language so this video I'm going to be using between English and uh, Igbo but Igbo will be more on this video like I will be talking about the makeup in Igbo language so yes and i'm also going to my other of my friends Shizzy shouse i'm going to be leaving her name at the screen she also going to be doing this uh, same video but she's not uploading it at the same day with me but i'm going to leave the link to her channel at the description make sure you check it out to know when she upload her own video and i hope you guys uh enjoy this video on this looks so i know this video is going to be fun and i hope you enjoy it let's get to it so ihe izi m ga-ete n'iru bụ bụ ihe adịka ude mana ọ na-ehepụ ọ na-enyere mekọp aka mba itesie pankeki ọ na-enyere pankeki aka eh, ịnọ ịnọ ọfụma n'iru gị so enwetara dis eh, ihe adịka ude a na ya praịma na chop kikomilan so nyọọ ka m n'iru nyọọ ibe izi m n'iru ọ bụ na m etese mma eji this eye pencil so nye mma mma mma just not dee the eye pencil n'iru na m etese the eye pencil m eji aka m aka m a mee ya ka ọ dị mma so otu m mesịrị nke a na mma aga welu ahịa na-akpọ concealer ka m wee mee ya ka ọ dị ọfụma ka ọ ọpụta mma ọfụma so m eji dis concealer m nweta na na Kiko Milan so eji ejie na ka m wee mee di eyeliner ka ọ dị mma ọfụma so m eji this eh, ihe brush nke a na ka m wee mee ya because m na like it nke a wey blend ihe ọfụma aletini mma eme na mma achọrọ ịga tebe the eye shadow so ihe m ụzọ mee na ofu concealer ofu color dị concealer dị ah. nke ga-adị mma n'iru so mma just weli ya tee na tee n'anya m so 20sigoro di concealer n'anya so di color izi m ete n'anya m bụ this color here ka m mee were ya bụ color izizi because di the di ọ dị close na akwa ya na akwa anyị ga-adịtụ ezigbo mma so nye ọha mmeju wee nye ka m e, mete na n'anya so ọbụna m etesi dị nke izizi a m gwere bụ nke a mma aga na nke a ọzọ nke a dịka so ma just wale blend kwa n'anya m again so otu a ntetigolo nke a nchọlitanụ ihe ọzọ mma ewe na mma eji nke a ịma na akwa m yi nwere red na ya so mma eji ya na nke a na-acha ọbara ọbara <laughs> so nye ka mma ete n'anya ọzọ so mma just welu ya ka esigolodi eyeshadow n'anya m ihe ọzọ mmemme na mma nji nwere akwụkwọ a nji clean the makeup brush so mma just clean the makeup brush of ọfụma ka ọ dị a little bit clean <laughs> so nye mma eji na-aga blend the tin ọfụma ọ bụrụ na m a blend ọ ya ọbụna m etesie ya ọfụma ka ọ dị mma just ka ọ dị mma ọfụma n'iru m so ihe ọzọ mmeme eme na abụ mma aga mma eweta nke eh, gold eyeshadow na nke mmezigo gị na mmeji eji this gold one nke a dị ebe a na nyaa ka m eji na wee tee n'anya m tee na okpulo okpulo my eyebrow ka m tee na ihe nke a nchọrọ na a na-akpọ ya eyeliner enwetakwa m na kiko uh, nke a nwere isi na abụ o nwere ebe nke a bụ ịfụnanya akara akara ịfụnanya ka nke a bụ ma nke a bụ nke iji eti ọdị dị nnọọ ọ ogologo so ihe nke m eji na-abụ mma eji nke a na so ma ọ bụ na ị mara otu esi ese nke a n'iru gị don't worry gị uh, eyeshadow gị dị ọfụma just hapụ nke a because enwe m ide na amara m ọfụma na nke a na-adị nke a adadị ọdadị ofele ide n'anya bụ nke so ọ bụ na ọ bụ na ị mara etu esi ete na-anya just hapụ nke a hapụ nke o oh. so otu a m mesigolu wute eh, anya m na etesigo m ude anya niile m chọrọ ite ude anya m a because ịma na asị m na ude anya m na the makeup m na-eme today so ude anya bụ ude anya ị ga-eji wee pụọ mgbe ọbụla ị chọrọ ịpụnụ ị na-aga ebe a na-awa akwụkwọ ị na-aga agbamnkwụ ị na-aga ọlụ ị na-aga afịa o ma ị na-aga ịṅụ mmanya mara ebe ebe ọbụla ị na-aga dị ụdị anya nchọrọ jos ka ntele otu ị ga-eje wee gaa ebe ọbụla ị chọrọ ịga nọ ọya adịrọ nnukwu ma ọ dịrọ obere so nya bụ ụdị anya so otu anyị tesigoro ụdị anya mma eji mma aga mma ete ude nke a eweta m ihe a pawuda na-akpọ mak so m na-eyuzu nọmba m na-eyuzu bụ nc40 42 ka m na-eyuzu anọ <laughs> ya bụ nke m na-eyuzu so m mejọs ihe a makeup eh, the powder brush m foundation brush m nwere so m mejie na tee ya n'iru m niile elopụkwana itinye n'onu gị mee keshọn itele n'onu gị na-etesi the foundation ihe ọzọ na like ite n'iru m bụ ihe ọzọ na like ite n'iru m na like iwelu a little bit of concealer tee na n'anya ma otu a tọpụta m etesi ya sometimes m na-eji aka m aka m eme ya eti ọfụma mana sometimes m na-ejikwa ihe a na-akpọ beauty blender etekwu ya so ọ bụ na iji ọ the beauty blender ọ na ịchọrọ ị na-eme ọsịsọ just jiri aka gị were aka gị mee ihe tee ya ọfụma so dentist nka na nna like ijikwa nke a ịya nke a bụkwa concealer ka a na-akpọ ya contour or anything ịchọrọ ịkpụ ya kpọọ ya egotere na na Kiko milan ka m gotere so ihe nne otu m si ete nke a bụ m na-eti ya otu a ntenye otu a ntele ya n'iru m na otu ị na-afụ ya na ihe ọzọ mmemme mmeti ya otu a ịmalị ndị ị na-afụ na tv ị na-afụ na onyonyo ọ dị ka na ha ji mma eme onu ha ka onu ha dị dị ka onu ndị ọcha otu ihe a ka ha ji eme ya na akwụkwọ gị eziokwu <laughs> etesie nke a dị nnọọ ka ọ dị oji n'iru m so mma eji nkwa nke a ihe a konsila m nwetakwara na akụkọ milan so mma eji ya na-ata ya n'okpuru anya m ọzọ so ọ bụla m etesa mma eji brọsh a enwetakwala na kiko land ihe so mma eji ya na wee blend the whole makeup n'iru m ihe a na-akpọ nke a bụ contouring ka ha na akpụ ya <laughs> with the same brush ihe mmemme na mma eji ihe akwụkwọ a clean ya ọfụma the same brush ka m ga-eji wee mekwa tekwa nke ọfụma n'iru m so otu ntị ntesịrị pawụda n'iru m eji dị nke a na-akpọ highlighter so mma ime ebulu zoga with the nke a dị a little bit darker than my face so ebe m etinye na bụ ebe a ntị m na-abụ ka m etinye njọs nte na nti otu a itekwa ya na nti nke ọzọ ụdị a den nte ya n'akụkụ so ihe mere m ete na n'etiti isi m eji dị nke a dị e, nke a na tee na n'anya m otu a n'okpuru mmete nke a na mmete n'okpuru ọnụ m tee ya then tee ya ebe so nke ọzọ another one m ma eji na bụ nke a ihe nke a dị ka ịma ọ bụ amara m ị ga-amata ma maka o nwere warm powder oge m na-eto oge m bụ nwa obere nwa m na-eto o nwere powder a na-akpọ brown powder so nke a na dị nnọọ kada brown powder ọ dị nnọọ kada brown powder so ya ihe mmemme na mma ewe na tee n'okpuru anya ma adị m alaiki ite nke a too much mana ọ bụ na ị nwere nke a don't worry up gị ga-adịkwa na ka dị mma ọfụma ọfụma so ihe mmemme na mma ewe na-ata ya anya m n'imi m neva and neva so and uh, na ikuku anya m sivlotis wee tee nke a n'anya m n'iru m ọbụna ị nwere ọbụna ị nwere enyi na-eso bikos even na mụnwa na onwe m sef adị m etie mgbe ọbụla ọbụrụ mgbe ọbụla ka m na-etie n'iru ọ bụ na ị nwere ya e enyekwana onwe gị nsogbu oke yuzuo ihe ị nwere welu nke ị nwere ihe na-adị mkpa na mekọp bụ welu nke ị nwere n'ụlọ mara otu o si adị gị mma n'iru tee ya aganaghị asị ka bụ ịga gotebe ihe dị um, makeup uh, all those makeup product ị na enye dịrị so welụ nke ị welụ ọkpụkwa na ị nwere nke a makeup gị dị mma m na-ete nke a without m na-ete my makeup so the blush m na-eyuzu kwa bụkwa otukwa na nke Kiko Milano so ihe mmemme na mma eji ịma na ha nwere kọlọ abụọ n'ebe a so ihe otu m si ete bụ m na-egwe nke a obele welụ nke a nwa obele tear in why I leave it too much then eh, there's air in the room so ihe ọzọ not like ime na ọ bụ na ebe etesie the setting powder ihe na like the same eh, eyeshadow m tere n'anya tee n'okpuru sometimes anya m na nna nna so ihe ọzọ mmemme na bụ mma eji my brush na brush out uh, this uh, setting powder nte n'iru m so ọ bụrụ na m wepụsie ya ihe ọzọ mmemme n'iru m na bụ highlighter even highlighter nna like use together nna like use use va oh. so ha na-abụbụ na kiko ka ha na a bit card more, card brighter than the oh, this one so nna like ite ha na-abụ ofu mgbọ so in nke imeji nke a na look <laughs> I like him here ha abụọ ọfụma very well so m emekwa the same thing na m ụdị nke mere na so nna like ijikwa the highlighter denye na onu m n'imi m tee n'ime otu a tee ya ụdị a otu a ụdị a <laughs> tee na ikuku na iru isi m tee na okpụlụ ọnụ m so the next ihe ọzọ m na so the lipstick m na-use bụ this stick ka m mete na lipstick from Kiko. Not like the lipstick of mine because the lipstick match my, my skin tone more than... Uh, so ọ bụrụ na your lipstick ihe ị ga-eme na abụ ihe mmemme na abụ brush na clean ya in na clean ya in na-adịrọ mma otu o chọrọ kodi so onye ọ bụ ihe mmemme na mma so ọ bụrụ na m ebichasia the lipstick na-adịrị otu m chọrọ ka ọ dị n'ọnụ ihe ọzọ na-ete bụ m na-eji nke a na ihe a ka highlight na ka ọ bụ so m eji brush na my makeup eh, eyeshadow brush then weli of obele m na enu ọnụ m ya and eh, now efinish go m with ọnụ so ihe mere na ọ bụ na ịbụ onye na-etinye eyelashes achọrọ m itinye eyelashes na this video so ọ bụ na ịbụ onye na-etinye na eyelashes ihe ị ga-eme bụ na ị ga just know so ihe mmeta na bụ mascara ma just tell my mascara now so ihe ọzọ mmeta na bụ mmeji ihe a bụ gold eyeshadow mmeji na just tee na ụlọ anya m ebe a otu a so that is all then mma mma ga na ga brush isi oh. na ibu the mkpụtụ so ndị be anyị a bụ the final look of this makeup ihe a bụ ngosi anyị abịago n'isi ngosi ite pancake a ama m don't like the video ama m na I, I know I, I know some of you will comment that oh you don't know how to speak Igbo well but one thing you should understand is that it's not all about speaking Igbo well if i'm if i'm here and i'm interacting with someone that speak igbo i speak igbo very well but you thinking about you putting camera on your face and talking to yourself is not all that easy okay or trying to do makeup that you don't know most of the name in igbo it's not all that easy although uh, the or, uh, or, uh, it's not the same when you are interacting with your family or with your own igbo person anytime i'm talking to igbo person i always talk to the person with igbo language so it's not all that easy talking to speaking to yourself on the camera trying to be perfect for the audience so yeah no one is perfect I'm m no like this uh, video thank you for watching and ọ bụrụ na enwere any other video ịchọ ka m uh, with asụsụ ndị igbo Fine. let me know about it and i will definitely make another video with Igbo language i love speaking my language so i will always i'm always glad to make a video on my with my language so yeah i hope you enjoy it and uh, if you haven't subscribed do subscribe to my channel for more funny and amazing video that will be coming up soon so yeah thank you all for watching and i will see you on my next one Bye! Talo no! <laughs>